onye Acabou Ay, va. Ọ̀sẹ̀ bọ̀ darí ìwé. onye nwere ọzaba ọdara iwe je onye na-ejiri ego ụwa na-afụ ya ụfụ ụwa na-afụ ya ụfụ ego mere ụwa arụ onye meja ga mba eriri ego n'ụgwọ onye meja ga mba eriri ego n'ụgwọ eriri ego n'ụgwọ

fine boys fine fine boys anyị nwere fine boys ụba fine nwere fine boys and girls Lazarus n'ụwa na Garden of Eden yawa Chinọga lologo ekene dịlị Josi Josi Josi omega nwanne ya omega nwanne ya sịla ya ube o so na fine boys na ụwa fine fine boys anyị nwere fine boys ụgbọ fine boys fine fine boys. Alimuchi na-edu egwu ụlọ m.

Ụkwa fine fine boys yo. Anyị nwalụ fine boys. Ụkwa eh. fine fine boys yo. Anyị nwalụ fine boys. Ụkwa fine fine boys fine fine boys wa ndị. Ụkwa fine fine boys. bi dị anyanwụ. Ụkwa fine fine boys yo. Ndị anyị fine boys. fine fine boys oh,

nwanne m na ọ ga-adịla ọkụ ma n'ụwa ahụ ekele josi josi josi josi ọ ga-adịla mma

ego